ụmụ ibe ama m ihe facebook a na art a art today but anyị ga-ama na ejibezi like this the slow mana m na-ekwu okwu hi ana ma ọchị ya life na ọ naghị aga otu o kwesịrị isi wee na-aga mana nsogbu adịghị a sị m udo dịrị n'ebe ọ bụla ụlọ na-agbagbụ ndị ndị ndozi ọdịnala igbo na anyị si na anyị na-eke na-eke na-eke na na-eke na afọ na-eke na nkwọ anyị si udo dịrị ụlọ ebe ọ bụrụ n'ọwụ ndị igbo ọkwa ndị igbo ndị ezigbo ndị igbo ọkwa ndị feki ọkwa ha ndị ndị osu imi mba ezigbote ndị igbo ndị kwere n'ihe otu kwuru maka na igbo abụrụ ihe soro onye ọ na-eme mba anyị bụ ndị okike anyị gbawo ndị sevio ndị na-egbo mkpa anyị gbawo ndị igbo ndị na-egbo mkpa ma ị chọrọ ma ị chọghọ ọ gbara ite gị ka ọ bụ ịghọtago so onye kwere ndị igbo si onye kwere chi ya ekwe na anyị nwa na onwe anyị kwere na anyị nwawo ndị na-egbo mkpa ọ ihe anyị pụtara ụwa mmadụ na mmadụ na-anụ ọgụ ndị Igbo ga-asị gị nna aja egbo ọgụ aha gbosaa mmadụ na-aba aghara imere onwe ha ahụ ndị Igbo na-asị gbochie ebe a mmiri si abịa ka ọ ghara imebiziri anyị ihe ndị Igbo ga-asị ka m jee n'ugbo jekọọ ihe ka m kọta ihe mụ na ụmụ m ga-eri so ihe ọbụla gbasara igbo bụ igbo mkpa igbo mkpa igbo mkpa ọnwụ ka anyị na-ekekere ụwa si wee gbaa ndụ ọnwụ ndụ anyị gbara agba ka ọ bụ sị na anyị nwere onwe anyị maka na ndị be anyị kwesịgodere ịma ebe igbo si wee pụta ụwa mara ka igbo si wee pụta ụwa mara ihe butere the name the identity we answer maka na ndị igbo si na afọ agbara afọ agbara nwa m otu ahụ ka omume ya dị n'afọ ahụ agbara ka anyị na-eme ihe ahụ agbara n'afa ịma na afa bụ mmadụ ọkwụrụ mana wụ nwa ịgba wụ nwa afa wụ examination of direction is astrology so nwatakịrị amụrụ ọfụ representa ọ na ereprezentị nna ya that means direction so afa mgbe ọbụla ị nụrụ afa a na-ekwu maka movement of direction all representative is like nwa because ọ ihe nwa miniri nwa ọ dị ka ọsọ rile ị na-agba ọsọ rile ịgba gba gba agba i were nye onye nke ọzọ so nna gị were detin nye gị ka ị kontinu zie dị ọsọ so afa bụ nwa in general essence so na na anya ebe ọ bụ na afa bụ nwa na afa agbara afa ahụ agbara bụ otu ahụ ka omume ya dị so ọ bụrụ na anyị nwa bụ nwa na ọ bụghịzi omume aha agbara n'afa ka anyị na-eme mana ya ememego omene anyị pụgo na lin inye gị wan sekụl ka ị na-agba dị sekụl otu a ị hapụzie dị sekụl gbaa na zigzag ị pụkwara na sekụl and ịpụ ha na sekụl onwe datin ndị na-eche gị nche apụọ nụ ịpụọ na sekụl ndị nche apụọ ya ụmụ ibe so ihe na-eme anyị bụrụ ọ bụrụ na ịghọta maka na ihe mekpụrụ na anyị pụrụziri na na mmadụ baa na ihe ọzọ anyị abụrụzi mmadụ so ya anaghịzi aghọta mgbe ndị gbuo ndị igbo amara between ndị igbo enwere boundary ndị igbo enwere boundary mgbe ndị gboo ya mere ị gaa na igbo ancient history ị gaghị afụ ebe edere ọnwụ onwe anyị nwere onwe maka na onwe wụ light ọ na achị ọkụ ọ na-enwu ọ na-enwu ọkụ so mgbe ọbụla ị nụrụ ọnwụ ọ bụ light this you are transforming to light because before light there must be fire if there is no fire there won't be light so ị ga-enwerịrị fire before ị nwee light that is why eji eme mgbe ndị ochie enwere ndị a ga-amụọ mgbe aha kasịa ha enwere ị ga-afụ ya na na many igbo artifact ndị ya adịka akara harịsọ n'ihu that is the main friction dotus to frictionalize the body because ọwụ na ha ihe aha nna ha ihe aha anyị e degasịrị dị ọwụ na ịghọtara ya enwere ka ị ga-esi ebi ndụ enweghị ihe dịka complain nwanne because there is only good and evil up and down right and left so anytime you see god ihe a na-agwa gị bụ a decision choosing a decision choosing a the all chosen decision mgbe ọ bụla ịfụrụ devil is the evil is a decision make there is desire what is your desire that is the problem enwere nwere ihe na-eme mma there is nothing happening to you mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ simple as abcd why are people so so dormant and dumb to understand everything nọ n'ụwa nwere two opposite side ọwụ na iso right iso left if you don follow right you follow left all direction life is a direction so all we make if you make your choice na ị chọrọ isi aka nri isi aka nri ị chọrọ isi aka ekpe isi aka ekpe all once you understand the mastery language of the earth all this small small language ma english ma hausa ma yoruba ma igbo iwu na-aghọta ha ị na-aghọta ihe ha na-ekwu a sị gị god if you remove one o from good that is give you god so before before if you want to look for god begin with good so obere about just oh, do ka ihe wu good for you owu not good ị na-eme depend on ihe ihe ị na-afụ then mara ihe wu good ọgwa na the evil ị na-ekwu okwu ewu depend on ekwentị pụrụ mpi then that is not evil ịghọtara ọ because na ndị mmadụ people don't understand ndị mmadụ apụgo na line aghọtazi ihe na-eme eme too much television too much nonsense eh, eh, tv too much radio too much everything everything become fake and the fake become reality to people ndị mmadụ amakwụzi ihe bụ ihe ọma amakwụzi ihe bụ ihe ọjọọ anyị enweghị ụgba so ihe anyị ma na-ekwuzi bụ anyị nwawo ndị kwere n'ihe otu kwuru si na ọdịnala Igbo na onye nwa bụ ihe anyị chozuru onye nwa ihe anyị chozuru but now ebe ọ bụ na anyị chọrọ ime ya eme anyị ga-enwekwa emblem trademark gosi na na ihe anyị chọrọ ime ịghọtago because ọdịnala wee jenara name is a so anyị nwa na onwe anyị ka ọ ghara ịbụ na anyị na-ekwuzi enwezie ndị ọzọ chọkwara ime ọ dịka akwụsị ya ya chọrọ ime mba o everybody the right because ị ga na siementi ekwere siementi nwee katọlik chọọchị nwee nke niile they are all Christians ịghọtago so ndị ndozi ọdịnala ga-eche ozukwe ndị own party si na ihe anyị chọrọ imewu this purification of the mind ọ ihe anyị chọzuru so ọ bụrụ na ị dịghị interested na purification of the mind na ịchọrọ chọrọ ị na-eme ihe ọjọọ chọọ ije n'igwe wute njọ enweghị ebe a na-eme otu ahụ you can never go to heaven just let us bring it down to lowest level enweghị ka ị ga-esi eje nwee n'igwe na na-eme njọ onwekwewo so if we decide to go to the ancestors way ndị ichie ndị ichie kwa friction ndị dịkwa frictionalize ndị na-acha ka anyanwụ ichie nwekwa ihe na-eke eke ka ọnwa ihe na-eke ka anyanwụ oyi a na-akpọ ichie ndị mmadụ echekwa ma o nwere onye jeje nyere nkarị arịa na akpagharị na-asị ichie mba ichie bụ ichie chi ichigo ya echie echie chipụta ọ na-achịzi ka ọ bụ aka ọ na-acha ka ọ bụ aka ọ ya bụ ichie mana ndị mmadụ ga-ezu ochi gbaa ma je nyere nkarị arịa na n'onu si ya bụ ichie ọ bụghị otu a ka esi eme ya ụmụ ibe ọ bụrụ na ị chọrọ iri awa iri awa chara acha kpọọ ghọrị awa ịza iche ime ihe ọma ịmara ihe bụ ihe ọma iche ime ihe ọjọọ ịmara ihe bụ ihe ọjọọ isi decision is your choice you make so anyị nwere nwa anyị eme ka ere choice si na look at our choice because nna gị gwara gị any day you mess up i will take this land away from you and indeed so ihe ọ chọrọ ịgwa gị bụ na you don't have anything you don't own anything here everything given to you give you for a reason ihe ọ bụla enyere gị n'ụwa enyere gị for a reason and if you don't respect that reason that thing will take away from you ọ na-apụbe ndị kpatara ego before where is their money at the end of the day ọ na-echekwa uche many people kpatara ego kedu the money naijiria nwere oil mmadụ onye bụ ndị naijiria maka oil si acha ha many nigerian people maka oil si acha na congo ha nwere ihe na ihe eji arụ telefonu ka ha na-akpọ ya ha many of congolese congolese ma dịsi ihe eji arụ telefonu dị na congo ka o si acha ha many people na mali na mali na mali na tuareg region enwere something eji arụ fonu dị how many people na that mali tuareg region maka ihe eji arụ fon si acha ọ bụrụ datin nọ ebe ahụ is a natural resources o is natural resources so that natural resources if you become the agent then you will be given mkpara enye gị mkpara enye gị mkpara enye gị mkpara to for that ihe na-akpọ crown they will crown you enye gị crown that is why most of this elite ị ga-afụ na ha ndị ndị ndị a na-aga n'ụwa na-ekorisi obodo ndị mmadụ ha nwere ihe a na-akpọ ke eh, ha na-akpọ ya king ha nwere king those things are symbols o nwere ọbụrụ that about that woman sitting there no ọ bụrụ about the woman sitting there ị gaa na amerịka ị ga-afụ na ị gaa na mm, somewhere chicago somewhere na amerịka ị ga-afụ ebe edere akpụrụ ụwa mmara na akhenaten pharaoh of egypt passing the book to who onye ka ọ na-ebunye dị akwụkwọ all those things are symbols ị gaa na amerịka na ego ha ọ gị in god we trust amerịka always shout ha ga-asị gị na ebe ọ bụla a na-eme ihe ọjọọ n'ụwa we will come and defend them ha na-ekwu ya ihe a na-ekwu bụ okwu bụ ụzọ erugobe chukwu if you go to the constitution of america then say first amendment and second amendment if you go to united kingdom dem give onye ọbụla isi na-awa ụkwụ jiri ile dem pay them without doing anything that is the agent of nature dem call it so anything ọbụla ha na-emezi apart from that becos the institution is bin built for defend whether ma ha emeziri eh, opposite that is not the case the case is about the institution found on what what, what tell just only one institution in africa that founded under this principle kedu ebe ọ bụ n'Africa gwa m na-eme onye onye nwanyị free of charge ọmụọ nwa free of charge onye ukwu gbajiri agbaji a na-akwụ ụgwọ onye ntị chiri onye isi ọba onye isi adịghị mma ndị enyere oyiri ka m na ndị enyere ndị nwere oyiri na gold na diamond how many of so ihe nnachi ịgwa gị bụ na for the thing because even nature na-emere anyị ebere nature na-emere anyị ebere because anyị emego anyị emefego emefe wedamila enwere ike isi ọ bụghị gụnwa na-achị kpọta ọsọ mbọdị na-achị dị nwanne mmadụ ga-abịa na ya adịghị bịa mmadụ nwere ike ịbịa n'ime ụlọ gị buru mmụọ na-ara ịnọdụ ebe ha na-ene ya anya no why africa adịrọ mma abụrọ because of the government because everybody 90 percent of people are the same. in, in small way or in big way so you nwere right to judge the person had it been na ịdị mma had it been na ịbụ ezigbo mmadụ you can judge the person yes but ị nwere ezigbo mmadụ that's why you cannot judge the person everybody bụ onye ori everybody bụ onye anya ukwu everybody bụ ajọ mmadụ that is why you nwere ike that is why nature use those people to judge you because n'ọkụ mmụọ ka anọ inside the fire onye bụ eze na ọkụ mmụọ ajọ mmụọ bụ eze na ọkụ mmụọ tụọ ajọ mmụọ bụ ajọ mmadụ kedu ihe bụ et if you ịbụ na ịma if you know about astrology ịma na et oke ndị Igbo na-asị ọnwa aja ana gịnị bụ aja ana ọ kwadị dumping place dumping ground ka anọ ihe a ebe a ka a na-agwọ mmadụ ịba et bụ ebe a na-agwọ ịba enwere ala nwaala nwaanị enwere ala nwaana nwaanị 3 kedu ebe anyị nọ ihe a ala bụ dị soil soil bụ gịnị ebe nni na ebu ọ bụghị soil clay soil enwere soil about three types of soil or what so ebe anyị nọ bụ ebe a na ịba ebe a na-purify human being so nature is mental universe is based on mentality is mental creation that is why you can go ka ka esi were moto how do we build house with what? ị na-ajụ how nature create human being how did you be, go to Sunday take sand and mold it mold it or house how how did you build machine computer na-arụ ọrụ so ịma ha na nature na-eme datin don't you know that ịma ha na omechara ịrụrụ kọmputa ọ na-arụ ọrụ ịrụ robot ọ na-arụ ọrụ ị na-ajụzi m how is nature create human being unless you stay on the line you will be judged ụmụnne m you can be judge based on that pump and play ọsọ bụ begide akwa ruo ebe a nwanne echi nobody will because nobody, nature itself is the mental ọ na onyenwa na the person arranging everything is nature onyenwa na-eme everything nyenwa tinyere bụ ụbụ die nyenwa tinyere everybody nyenwa tinyere America nyenwa tinyere England ọ dependere egbe eh, na ugo nwanne mana ofu na-eburu ọkụkọ na-eri ofu anaghị eri ọkụkọ because why ofu judgment o represent the judgment but ndị be anyị anaghị aghọta ihe na-eme they always use ha na-eyuzu anya anya ndị nkịtị afụ everything nwanne ọ bụrụ anya nkịtị ka anyị na-eji afụ ihe enweghị ihe na-afụ anya wụ driver anya wụ driver nwere ihe ọ na-afụ onye isi nkọ onye isi ọ naghị afụ ụzọ ọwụzie na anya ka eji afụ ụzọ what about onye isi onye isi nkọ kwana onye kpụrụ isi nkọ ebe ọ bụ n'anya ka eji afụ ụzọ ka ebe ka onye kpụrụ isi ụmụ ibe ọ ka mma ka anyị let us grow up anyị akarịghị ihe anyị na-eme anyị agafego above this thing it's impossible that Africa will be like this nothing is happening there Other possible because one only one asị na if there is only one person good in, in, in that place the place will be saved only one country can mean that is if only one people ọwụ na ndị igbo people lay this restore this foundation of savior i tell you all the african people will save even black people will save because of akarụta mma n'oju ọhụrụ that is the philosophy o nwere ihe eh, nweghị ike ikwu datin in public but o nwere something secret very very big secret ji africa na-apụbeghị ndụ and ndị igbo jide key and all the key aha ka anyị na-agbape ihe anyị gbapesie distri ị ga-afụ ya na all the whole nation will change ọkwa dịta ndị ụka sọsọ jizọs ka jọsọ jizọs na-ebugharị ndị ụka millions n'ụwa niile sọnsọ muhammad na-ebugharị ndị muslim n'ụwa niile sọnsọ yeshua na-ebugharị ndị judaism n'ụwa niile so how do you so ịmara na igbo nwere ike ibugharị with the whole black race n'ụwa niile so ịmara ịmara na only igbo people can change this thing but ọ bụrụ about just Igbo people is about philosophy is about philosophy ka a na-ekwu maka ya the philosophy of nna nna gị ọ dị na ọ dị ọ dị this day and that philosophy ga-eji wee dee all the whole religious book ọ dị na every instrument of Igbo people that is the meaning of instrument gịnị bụ egwu ndị Igbo gịnị bụ egwu ị na-agba egwu gịnị bụ egwu anya the thing why ndị igbo ji wee hide the whole instrument in that, inside that music instrument the instrument igbo music instrument is been hidden so many natural philosophy and law inside that place ebe why ndị igbo ji wee mee otu ha because ha ghọtara ndị a oje na mmụọ onye ka ndị igbo na-asị mgbe eri mgbe enugbe anọ ọsa why because mgbe mmadụ mmụọ anyị eseparate go from mmụọ bụrụzie sọ mmadụ mana ọ bụrụ otu aha ka anyị dị na mbụ mgbe nna nna anyị ji wee baa anyị afa niile abara anyị ma obi nze ma obi ọzọ e nwere rizin ngwa ha ji baa ya ha nọkọta ha baa afa ndị Igbo kpọrọ mmadụ mmadụ mmadụ maka gịnị oh because of the journey we are because of the journey we are ndị Igbo ebukwe nwere nwa na ana Igbo nwa bụ nwa ọra mmadụ na-aza nwa ọra Nwụọra. yes ka ọsọ ofu onye na-amụ mana ọha nwe nwa na igbo ọha nwe nwa ọ bụrụ ofu onye enwere reason why eji eme datin Becos the principles is about bonding and moving bonding separation bond and movement that is the igbo philosophy see ever since and this is the principle for alchemy everywhere in the world every science is been developed based on this principle of alchemy ndị igbo ji wee create a culture ha na-ebi yes quote me right anywhere anytime anyị edebete ya but ndị be anyị aghọta adịghị anyị nọfa anyị na-awụghachi telivishọn nwa bekee ihe anyị na-eme today based on television all our character attitude everything anyị na-eme is based on television because that is not real life television abụrụ life television is just to make you behave in a particular uh, manner because it's called in for nation in to form a nation because that's why they send that information into you to create a new nation because ha mana your attitude is creating a new nation is a process of life life death will repent. after the body ị na-ebi ndụ na you are creating a spiritual life as you are living you are recording so when the body when the spirit leave the body what happened when the spirit leave the body what happened each and shut to go down universe is mental e never shut down that is why they give you that god they send you message but you don't understand bikos ọnwụ na igbo ka ọ ka mma ọ bụrụ na anyị yuzuru igbo anyị ka aghọta very easily bikos nsogbu dị na that english ndị mmadụ aghọtaghị oyibo ndị igbo na-akpọ amadioha akpa afara enwere ihe anyị ji akpọ those things because it's easy to explain life based on this ọha based on afara because ibe ya uzube ibe english ndị mmadụ na-afụ ya something different and ebe ahụ ka nsogbu si wee dịrị anyị that is why ndị ndozi ọdịnala ji wee bịa si ka anyị butuo ya na abcd anyị ga-enwe our own way of life teachings and direction so ka anyị nwee ebe anyị na-eje anyị ga-enwe our own our own movement you can call it whatever you like we don't care but anyị ga-enwerịrị a way of life anyị si ebi ndụ omenala Igbo ahụ nke ha na-ekwu ekwu anyị ga-ewerezie ọkwa tụfuru ya atụfu nsogbu adịghị we will take it as our way of life because anyị mana ọ standard ọ bụrụ ihe ndị a na-emegeri mba nwere omenala eh, eh, um, ọ dị uh, outcome omenala is an outcome of something because there is a something done after that thing the result is omenala but have you passed the process no iji na-eme omenala ịdana ya na ụgbọ akụọna ụgbọ akụọna because omenani will the outcome of something have you passed the process to get to omenani no omenani esighị n'enu weda omenani anaghị esi n'enu ada all process of life ibife emewe omenani nke ahụ anyị adịghị mma polisi anyị adịghị mma kọtụma enweghị dị nwe dajijere baseless baseless just baseless baseless mmadụ na mmadụ dị ma ndị Igbo na-asị mmadụ dị ma mmadụ kọrọ mmadụ dị ma mmadụ kọrọ nna kedu ebe ị na-afụ you answer a national race without any proper arrangement of development of your mind of the people n'ebe ka ọ na-eme wia no no no no bonding strategy ndị mmadụ na-asị religion religion egbu ha religion egbu ha mechie ọnụ religion ọ dị ebe a go to go to Google and see it is for bounding people ọ ihe omini to bound people go to google and see inwekwu google inweghekwu dictionary religion eme anyị nke ọma anyị go to google and see yourself the meaning is bound in people so if you don't bound your people who will bound it for you religion is for bounding so ndị na-ezu ochi bụ your people those people misinterpreting that book is your own people ịnụghị oyibo igbo religion asịghị religion asịghị gị create your own ideology nwa ọbụla a mụrụ ọfụrụ onweghị single one brain be empty all of them all the whole newborn baby their brain is empty from A to Z so where is the information to put inside them onye ga-enye gị nke ị ga-etinye n'isi onye ga-enye gị nke onye nke onye wetara ka ị ga-etinye ha n'isi ije weta nke nke nwa bekee dere nke e favor ya to born his people ọ ga-ede something that will favor him his people make them glorify them make them great so ọ ka ọ gwa ha na onye ojii iwu chukwu ọhịa ichere ka ọ gwa ha na onye ojii iwu chukwu so ụmụ ya bịazi afụzi onye ojii ha ezo n'okpuru bed ọhịa ichere <laughs> mba ụta ka esi eme ụmụ ibe ihe awụ maachị ka a na-agba maachị ka a na-agba ọwụ na ị nwee plan iburu bịara agba dị maachị ịghọtago agbasịa bọọlụ imerie iburu kọpụ na ma ọ kwarọ nke ịpụta ị na-eche ha eme ha asịara ya asị they deceive you for what nwanne mgbe ị na-eji ị na eje idu nwata ire ahịa mmadụ bịa na chọpụ gị na agụ ya below cost price gị mmadụ bịa ịzụ ahịa na chọpụ gị na agụ ya below cost price ị na-ere ahịa below cost price mba they deceive us they deceive us nwanne ụlọ ekwu datin na-eme ihere biko ọ na-eme ihere because a ya na ndị ojii amụ everywhere ha nọ ndị ojii they are good only for entertainment give them money they entertain you that's all. nye ha ego edem ha gị entertain because onwe ị na-agwa ha something osi ebe a pụọ osi ebe a pụọ onweghị onye nobody is ready for anybody everybody is ready for them once you are good to go just cut ọ dị ebe aha the the the this thing ọ dị there cut yourself people out from destiny cut people out arrange them and lead them to somewhere lead them toward direction so if you don't do that onye ga-emere gị onye ga-emekwere onye ka onye na-eche ga-emere gị who will do it for you you don't have an educational system this is not about government this is culture is the, is the lowest level is your own identity ọ bụ na ịbụ onye Igbo bụ na ịbụ onye Yoruba bụrụ na ịbụ onye Benin bụ na ịbụ onye Hausa that is the first identity of education not about country ọ bụrụ about country so ị nwere educational system culture abụrụ egwuregwu culture is the program ọya omeji Oya direction ị nwere one ị nwere educational system ị nwere culture ị religious philosophy to bound your people ite ọnụọba ka esi egbu ha ga-ata ha ga-eme ha gị nke eme ha gị na-ekwugheri they deceive us they deceive ebe ka ị nọ is your father where they deceive you kedu ebe nna gị nọ mgbe a na-edeceive ya na ụnadịz na-akụ ụdị akụkọ destin ọ na-eme ihere too much ụnadịz na-ekwu ụdị okwu a oke kịta ịmago na edisivuru gị ndị what happened what is your own program na to to to dozie ihe mebiri emebi where is the program to restore ihe mebiri emebi i want to know they have deceived us okay now we found out and what kịta ya amatago na deceived anyị then now what onye ọbụla na-achọ ego hey money money money is everything we have money we need money we are, hey, if you don't have money ka ga-esi eme this nna nna gị ego one ka ha ji wee bido nna nna gị ego one ka ha ji wee bido first of all anaghị eji ego enweta obi to get mind is not by money is a choice anyị ukwu na-egbu ndị be anyị to get the mind of the people is the choice all those people who make the choice then they will have the money later those people who sacrifice there is nothing without sacrifice those people who volunteer themselves to make the sacrifice those people will be blessed ones All ha nwa will be blessed ones ọ bụrụ ndị anyị okwu mba onye ndị Igbo si onye ruo orie onye ruo orie ọ bụrụ mgbe ekwuo okwu that's why anaghị ekwuzi okwu biznes ebe na anaghị amị mgbe mgbe anyị kwuru okwu everybody agbara ego achọrọ ego bịa ka imebi biznes gịnị ebugodo ụzọ rụọ ọrụ nwanne ịrụsi ọrụ e wee kwuo okwu biznes anyị ji plan for business go and check the audio ọ dị everywhere mana afụrụ na ndị agha ebe aha ka ndị um, obi ndebe anyị gbanaziri ebe ego aha mba mba mba ị ga-ịrụsi ọrụ wee rie ọnwụ na ị bịara oriri si ebe a pụọla anyị ọ bụrụ ihe anyị bịara ọ bụrụ na ala igbo dị mma ụmụ anyị na-amụ amụ ga-adị mma ọ bụrụ na ala igbo adịrọ mma ụmụ anyị na amụ amụ ga-adị mma ihe anyị mere taa ọkwa ihe a ga-emekwa echi ihe anyị na-emekwa na na-ebekwa akwa ha egbu ha taa anyị ọkwa ihe nwanne e nwere onye na-enweghị onye ka gị nobody is bigger than you nobody is smaller than you is the position you take position you put yourself nwanne ịtọ ute gị ebe a nke ga-esi ala ahụ ka ị sọrọ onye ka isi wee too ute gị ka ị ga-esi wee dina nobody onwere onye ji anybody because why n'anya na aga ngwa gị example example m menye gị nego dị na unu the whole parliament ndị ugwu na-ebe akwa na those na-eme ama na those ha ga nwe na a na-ekwugeri ha ga-eji wekọrọ ị ka na ọ na nọnsensị ebere m na-emere ndị e. e be anyị e because ebe ha nọ ebe ha they are very very far away from reality ha nọ very far away from reality very far were your land nyebe just voluntarily give your land to them ọ ihe mere you voluntarily were and gị nye ha enwe ya na-akpọ legislator mgbe bụla ha chọrọ ha nwere ike ha fathers house tomorrow ha sị na from tomorrow dem pass a bill that na your village is under federal government kedu ihe ị ga-eme kedu ihe ị ga-eme na facebook kwuchie m ntị <laughs> disi ojii disi ojii disi ojii a ga-apịawa ụbụrụ na apịawasị ya ote were mmiri ọkụ gaa ya n'ime ka ama ma ọ ga-ehiti ọkụ maka ọ jụrụ oyi ọ jụrụ oyi ama ma ọ ga-ehiti ọkụ the brain na-alahụ ụra ke ka mmadụ ga-esi edebe ihe n'aka nnacha n'aka ekpe kedu ka mmadụ ga-esi ewere ihe edebe n'aka nri na-achị ya n'aka ekpe ọ bụghị otu a ka esi eme nwanne mmadụ bụ iweregodi ya ị ga-ejidegodi ya jidegodi aka ya ọ bụghị hapụ i werecha latin na ijebezi ije ya ụgwọ mba ọ bụ iwere ijide eji nwanne mmadụ bụ iwere ihe gị jide ya ebe aha godi ọ bụghị o werecha ya na ijezie ije tibe mkpu na onye ezuo obiara zuru ihe m o zuru ihe m eh? stop godi ya die stop godi ebe aha si ewere godi detin the place they are taking it stop it kwụsị ya before ị na-ekwugo n'okwu nke ọzọ were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na dọtkọm nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ igbo dee ya na aha ụtọ igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi mba ọ ga-ezurucha ihe gị na ijezi ikwu okwu ya mgbe a ga-ekpebezi n'ikpe na ekpebezie ikpe ma onye ewechi ya ma onye ha ewechi ya mana o were gị na ana o were ego dịtịrị mana ọ bụrụ na ị kwụsịrị ya mgbe ahụ ya ha ewere ya so chọọ ka ị ga-esi akwụsị ya mara ka ị ga-esi akwụsị ya ọhụ mmụọ ya agba gị na awa so ụmụ ibe ihe anyị wụ ndị ndozi ọdịnala Igbo ihe anyị na-eme bụ ka ọ dịrị ibe na mma dịrị ikwu na mma ọ bụ ya ha nna nna anyị ha mere ka anyị na-eme oda filosofi ka anyị na-ebi purify the mind of our people and take them to the promised land the promised land is there ọ bụ Igbo land wụ the promised ya bụ ana eze enwere ugwu ọcha na ala Igbo nwee Enugu na ala Igbo nwee Owerri na ala Igbo nwee Anambra na ala Igbo all these things are allegories the promised land is igbo land ebe ahụ ka ọ dị nwere ebe ọzọ jerusalem abụghị promised land ohi omenri ọ ọwụwa ijipt ka ọ bụ jerusalem bụ ijipt so ebe a na-ekwu okwu ewu ana igbo ka ọ bụ because ebe ahụ ka e nwere nna na desert enwere e resources dị na desert enwere resources nọ ebe ahụ na-agba eje n'obodo ndị Israel one single resources n'ebe enwere gold n'Enugu nwee diamond nwee every mineral resources because coal ahụ nne na ya bụ diamond carbon ọ carbon bụ diamond na amara a na-eji unu n'ọrụ ọ carbon bụ diamond na-akọrọ unu tu unu amaha na ọ carbon go to go to your dictionary and see carbon refined carbon ihe ọ fụrụ diamond bụ carbon so now n'enugwu enwere evritin igbo landị ebe ahụ ka a na-ekwu ekwu milk and honey enyere unu mana until you purified the mind and become the savior bụrụkwa mmadụ because mmadụ bụ life guide igbo bụ the savior until you become the savior na nwanne the land will not be guaranteed to you na nwere nke eziokwu ya bụ afa agbara otu a ka esi gba ya n'afa adokwana otu aka omume dị unless you go back to the basis of the purification and become the same person mgbe ahụ ọ na-eme ịgada village unu ịta ụta 5 naira mmadụ ịkpọ onye nwe were enye ya until that 60 percent karịrị 40 percent ọ na 60 percent mee ihe a na-agwa unu the 40 percent will subdue the land will be given to you life and direct mana ndozi ọdịnala sọsọ ndị ndozi ọdịnala anyị were onwe anyị chụọ aja the land will come back to hand again pọtụ sọsọ ndị ga-awụ the beneficial of this thing a na-agwa gị those people who live by the rules military abụrụ bad thing military means muscle that because without muscle blood will not flow inside your body blood pressure move because of the artery system in the body so military is not evil because for blood to flow only the muscle o depend on how you use the military ka isi use military for external pressure because of muscle because blood na onwe bụ ihe na-edefend the system of the body onye nwa na-aga na purify all the whole system so that you are in their life because of the blood ọ na clean the whole ihe a all the whole condemned element corrupt element inside your body take them away to carbon dioxide so with the pressure of this muscle which artery system you got that? so ọwa ihe ndị a program gasị mana ndị africa ghọta ihe ha na-akọ that's why they use military for internal problem that's why africa anaghị aga n'ihu because ha meghị understand the principle of these laws aghọtaghị ya na akọsef ndị anọ far away so military for external pressure that's why british police anaghị use egbe eh, because all for internal pressure ọwụ ndị agha na-eme onwezio nke succeed ra succeed ọya mere succeed bata na the system police ahụ we hold because all observe ka ọ na-eme n'ime the system of the body inside the blood dem patrol that's why dem patrol the cities with the car so inside your body police na patrol the city inside your blood na-achọ odozu ndị ana develop to venom so that ha ga-produce oh, the sickness ọ na-achọ ya ọfụ ya ogbuo ya ha um, na-akpa ya antivirus or something like that na your body na-produce e antivirus anyị batago so ọ na-aga n'ime the blood na-achọ antivirus corrupt element ka ọ gbuo ya oye that's why police patrol the city ha anaghị use egbe but na Nigeria AK47 ka ha na-ebugharị ebe a AK47 so AK47 ndị amị na-agba na streeti ndị polisi bụ AK47 na nwanne so ịhụ na ndị aghọtaghị ha na-akọ ọ dịghị surprise na obodo anaghị aga aga are you surprised so this is it nwanne nature is nature nature is mental are ah, either you are in or you are out so e, atụ n'ụjọ don't fear nwanne nwere onye ga-anwụ anwụ everybody nwere onye na-agaghị anwụ anwụ enwere oge ọ ga-eme moto kwụọ otu ogbusie ndị mmadụ for some people ọ bụrụ abad na oke ma ọ dịrị oke onye na-eme ihe ọma na-eme ihe ọjọọ so ọ bụrụ about death or life because in Igbo life still remains or if, even if you vacate the body life still remain because it's a mental state mana ihe a na-ekwu okwu ya wo how do you become the agent ka e ka ga-esi awụrụ agent of these things so you become the agent of life then ihe agabara gị ọfụma you become power. superpower abụghị n'ọnụ that's why America always claim ebe ọ bụ na ihe ọjọọ na-eme they will go there and protect ha gbuo mmadụ ịtọ ha rescue mmadụ 100 ha gbuo mmadụ ise ha rescue mmadụ 200 that's why ihe ọsọ gị kwuo against them it will not work because you don't understand the game ha nwere onwe ha mere the game understand know how it works but ha mara ichere enweghị ihe ewukata na America wee fụ races or this thing, this thing will change something will change iche na igwugide white people are racist white people are things will change ọ ihe ichere things will not change sọsọ ihe ga-echange something but either you go and begin to build something that is only where things change ọ bụghị ibe na facebook dey own it ibe na facebook debe nonsense debe nonsense dejuo kwuchisie mmadụ ntị ibitụrụ pụọ hey, they are racist racist they are criminals nsogbu adịghị after everything they make new law again to make it worse and you which law you make even nigerian law make one again to take even your land <laughs> after ka ha chụrụ na america nigeria gọọmenti again sef oh, mejikwa etinye nigeria you got to so e, either you begin to work towards your victory or ị gaghị zuo ike bikos ikwuchi m ntị na fesbuk chọọ m agwago m ndị mmadụ ị bịara na my page de nonsens a blọk m onye ahụ stret bikos ke ihe na-eme na everyday na-agwa mmadụ disentị na ọka na-emekwa disentị na agwakwa disentị ọka if you don't want to change is your own problem life is change anyway life is change anyway because life itself is change that's why chineji mgbede na-ada chinefo mgbede na-ada chineji mmiri na-ezo anwụ na-acha ụgụrụ na-eku this is changing is unstable already so you have to make it stable yourself ọbụ ngwa kwesịrị ime the life stable life is not stable life is unstable so ọbụ ngwa ga-eme stable that is why all this omenani all those religion all those government they are too stable that's why they call it state state means something that brings something together to hold them together to bond them together how do you bond them how do you bound something in chemistry with chemical you make bonding with chemical so government represent chemical bond that's why it's called state that's why I say state of that being state of that thing na the state of that thing na the home mall the state na the home yes because it mean bond how do you bond them that's why they have religion they have culture and they have government to make bond na africa nwere nke anyị dị mma ya dị mma polisi adị mma kọtụma ndị ojii black race mean soul is a soul and the soul gave birth to spirit that is why black people can give birth to any color but ọwụ na ịma the value of black race then that you have problem you mean pure state so onye na-acha ọcha na onye na-eji oji in a different way oh, coin of two faces because black gave birth is like spirit soul and spirit so ọnwụ na your position as soul then these people will sell you eh, ha ga-elesi gị mmanụ they will sell you uh, black is this black is that black is nonsense black is not good black is evil you buy it but ọnwụ na ịma na black you represent soul ọwụhụ about inside your mind is about nature telling you how life works is nature is mythology is allegory of nature because nature kpụrụ allegory is allegory nature na-agwa gị na na nke a bụ nke nke bụ nke ọ bụrụ about you ọ bụrụ about inside you no inside everybody is the same but outside is based on allegory so here na afọ as color is allegory all different colors allegory it's about you channel your mind because you have been programmed through television and everything so ị na-enyezi your character is response on those information been given to you so all response ị na-enwetazi from those things ọ na like his Spain go to Germany ị like his Germany go to your village village anaghị achụ gị ọsọ you cannot stay here in Germany na-ekwugheri it oge lead gị to depression ị ga-enwe depression nwee heart attack ị ga-enwe depression psychological problem that's all becos nwa bekee is not ready to change tomorrow they are not changing the government nwere target and their target they are moving towards their target ha agaghị change these people are not changing so ihe needịrị imewu mee plan for your unborn children so that ka ha ghara ịsọfazi ịtazi ụta ahụfụ otu isi wee taa ma ọ bụrụ na ị ghọtara if you understand make a way for the coming ones that is only thing you can do for yourself the only thing because crying will not help you complaining will not help you because nobody ha dị comfortable nna nwanne dasị kama ọnụ na-eri eri ga-akwụsị nke na-eri eri erikwere ịnụbeghị ebifo. ịnụbeghị ebifo kama ọnụ na-eri eri ga-akwụsị nke na-eri eri nke eribeghị erikwere so they are the comfortable in their position they will never give it away never not today not tomorrow so the best thing for you is go and make tomorrow for your children go and make tomorrow for your, if you don't have you don't know what to do gaa join ya ndị ma eme or you go and sit down stop wasting your life ihe ị ga-enwe wụ psychological problem and depression simple as abcd nwanne enyi enyi iwurugo enyi otu enyi na ha n'ibu pidgin aga na-atị enyi na-echi enyi wone enyi bi ebe ahụ ọzọ pịa ya agbụsị sef agbụsị na-echi enyi wone anyị gadị ọzọ ya okwu n'elu ọzọ ya okwu ọzọ ya ntị so all the children ka nwere chances of becoming something better ọ your own children have chances of becoming something better but with basic proper structure so your mind should be towards structure because but ị chọrọ taa want to ị chọrọ ịbata nwa echi i want to enjoy everything no. that is why onye ọbụla na nwere structure i can never follow the person never i can never if you don't have a structure i were country if you don't have structure i can never follow you my life all my life my life is my life onwere onye ama ya so nobody any living thing will die every living thing will die then why if the life if we are living to die then why am i dying to live why do i die to live if i'm living to die so if you don't have a structure that means you don't have sense you don't have common sense so although you don't have the condition of life itself life is evil so the, that's why you see called if devil and god god is good so somebody take a decision and say i don't want to be here i want to be here that is what you see god that and that is where our everything is going mgbe akwụkwọ anyị ga-apụta is based on this explanation how this movement begins because there is heaven and earth in the beginning that is why us wee sị come let us make man in our own image because that is what is called ikoro ọ ya bụ ekwe ahụ a na-akụ ikoro ekwe ahụ na-eme akụkọ ana everybody will go there is order some everybody must go and see why dem call ikoro ahụ ọhịa a na-ekwu maka ọhịa ndị Igbo bụ ikoro ahụ akụrụ ebe ahụ onye ọbụla apụtago enwezi second one nwee third one enwere first second and third ọhịa a na-ekwu maka ụmụ ibi so ọ bụrụ na ị nwere any guideline where you are going for tomorrow there is no reason why you waste your life eh, don't lie to yourself ọ bụrụ na enwere ebe ị na-eje echi ị nwere a plan for tomorrow na based on just it will be okay <laughs> lekwe hụ ya ele o it will be okay is not a life one day it will be okay is not a life because it's not okay ọ dịrị okay it will be okay based on what ịgụsị akwụkwọ ị na-achọ ọrụ ị gara akwụkwọ na amerịka amerịka nwere jọb ego akwụkwọ na naijiria nke onye kere ka ị ga-arụ so ifu an organization na-ekwu something like this ka a ga-esi wee mee ka anyị nwee ọrụ ka ụmụaka anyị baa uru join ya ha enwee something ị nwere offer offer but don't come there to talk nonsense because before anyị nwa apụta na-ekwu ya anyị chere ya eche anyị apụta ha na-ekwugheri ekwugheri one ideology of ndị nna nna anyị ha ndị mbụ ha ndị ichie ndị aha anyị ma ha nọ n'eluigwe ha nọ na eze ebe aha ka ihe niile anyị na-eme direction came from above direction came from above so ihe anyị na-eme bụ ihe edunyere anyị edunyere anyị ọrụ is about the race of the Igbo race once Igbo become again a race then everything will be added but first of all be in the league ịbanye na league then agbawazie bọọlụ ekwubezie ma ị ga-ebuzi kọp ma ị gaghị ebu kịta na ịbabaghị league ịka nọgodi na drenigeshon ịka nara gị drenigeshon ịbazie na division 3 ehe ịgbatazi ọfụma ebe a 2 ịgbatazi ọfụma ebe a 1 ehe debe division 1 zi ịgbabazie league from league ịgbazie champions league na na-ekwuzi okwu ọ bụ nwanne kụọrọnụ nwa ngwere aka tere nte gba mgbere ejeghị ije ma ọ gbara ọsọ tere nte ki tere nte pi a tere nte nwa ngwere ejeghị ije ma ọ gbara ọsọ gịnị mere ka o jere ụgbachara <laughs> ọsọ ahụ nwanne a na-eje ije bifo agba ọsọ mana ngwere jee gba ọsọ jeghị ije ka ihe mere ya ndị Igbo gụrụ egwu si oke soro ngwere ma mmiri ọcha ngwere ọba agọcha oke onye nọdụ ebe ọ nọ ebe ọ na-anọghị ya na-agụ ya nwanne m enu wee mmagwa onye iwe na-ewe na ndị Igbo sikwa na enwere ihe nwa efi ji eru na taa gwara aṅụ nne ya ara ọ efi mana ọ na-eru na wee ṅụọ nne ya ara wesizi unu ị na-akụ mgbanụ mgbanụ ị na-eje ebe were nkene n'uwe obi nwayọ wee sobe ụwa uwe nwere time there is nothing like time in the space there is nothing like time in the space so mgbe onye iteta ụra bụ ụtụtụ ya is never late is never over until it's over yesterday is nothing but memory tomorrow ọ oh, today i know tomorrow will come but today i know life is the moment that is why eji wee sị gị ọkụ mmụọ because ọ n'ime mmụọ all the stress and desire what is your desire that is the problem oke ọkpa bụ pleasure and desire useless desire because oke ọkpa chi divide and rule o divide ya o separate ya from your reality or channel work to towards nonsense desire and destroy you ọ dị n'Igbo ọ Igbo ka m chọrọ ọ bụghị oyibo mana atụọrọ ọmara ọmara atụrụ ofeke ofenye isi n'ọhịa ihe anyị bịara bụ ka eke aha nke aha kere ụwa nke aha kere ụwa onye dụnyere anyị ọrụ nyanwa dụnyere ndị Igbo nna nna gị nyanwa dụnyere ha ọrụ ọnya mere ha ji wee nye ebe ahụ a na-akpọ ana Igbo is plus one plus one ebe ahụ ka anwụ iti ha na zero which is the Ghana because mgbe ndị ochie ọ dị ho Ghana so those eria ọcha Igbo mgbe ndị ochie so ohiti ha na dati Ghana ohitie dati present time mụ na gị nọ here today oya bụ plus one Igbo land there is a reason for that so all the whole energy first energy na-aga towards you onye ọbụla biri n'ala Igbo na-eri ezigbo nri oge ike ibi 200 years or 300 years according to the energy of the weather according to science and technology of today go and do your own research all oh, the best place to live mana ebe a ka anyị na-agbazi ọsọ were apụ ịma why because ana na-achụ ya ọsọ ọkụkọ nyụọ ahụrụ a na-achụ ya ọsọ ọkụkọ nyụọ ahụ a na-achụ ya ọsọ mgbe ndị gboo mgbe gboo mgbe gboo mgbe ndị na-egbo mkpaka nọ nwanne ịnwa anwa chere mmadụ ihe ọjọọ ịnwa anwa chere nwanne gị ihe ọjọọ egbe enigwe agbatuo gị ọkwa ịma egbe enigwe ha na-ekwu ịgbatu gị agwụ ụtọ nda na ị ga-ebinye aka na nsị enwe ihe ndị Igbo na-asị ụlọ ekwe na ọ dị na arụ bụ arụ mana ndị Igbo na-emezie taa gị na nwanne gị ga-emedi bizinesi orie ego gị orisi ya okwere ike ịka na ike nọ n'obodo oyibo nye ụmụnne gị ka ha mere gị ihe ha rie dị mọna ị ga dị ha aka ọghọ ọgwụ nwụọ ha gbuo gị sef ndị be anyị na-agbazi amasị gbagide ụmụnne ha tụọ ha imi ihe a bụ ihe ndị Igbo sọrọ nsọ ya bụ the oath this oath was taken before bonding because you don't know what is bond before you can make bond you must distill you go through distillation before bonding if you cut something out from something you must go through distillation before you go to bond that new you distill so based on distillation all those evil attitude or the eh, distill go out but nwa ha mụziri amụ ga na-eme ya so the people ga-egbu gị abụrụ the enemy na ọbụ those your fathers who sacrifice a lot they will kill you so ndị ga-achụpụ gị n'ala Igbo abụrụ dị the oh, ọwụwa oh, outsider ọbụrụkwa ndị outside no all your parents because ndị Igbo kama imebi afa imebi afa onye Igbo ọ na-aka ewute onye Igbo na-emebiri afa ya ọ na-aka ewute onye Igbo na-emebiri afa ya emebi ihe na-aka ewute onye Igbo mmadụ imebi afa ya ị nwere ike iwere ego niile onye igbo nwere n'ụwa nsogbu adịghị mana imebi afa ya datin na-ewute onye igbo n'ime mmụọ that is why your fathers ji ozi a sị anyị gwa ndị be anyị na ebe ahụ a na-eji onwe ha onye na-eme ha anything nọ ha nwa they want to call them back they want to call them home ha na-aja ka ha because ọ bụrụ na egbe eluigwe agba ha mmiri anaghị ezo ụna amahọ ifu thunder ọnwụ na thunder agbara so everything na-eme is happening for a reason so all those movement all those they are thunders because ọnwụ na thunder agbara how do you mmiri agaghị ezo so everything is welcome everything is welcome every movement everything is part of the game because all wake up wake up wake up call because at the end of the day they are going towards the same place enwere ndị tetere ụra n'ụtụtụ nwee ndị tetere n'ife mana ihe anyị magba as long as people begin to question that means egbe enugwu agbago bikos mmadụ tete ụra n'ike o nwere ka o si art emesịa ojizie wayọ kuluo dan itete ụra n'ụtụtụ ị ga-afụ na enwetachaghị onwe gị ọfụma so ndị mmadụ tetere ụra ha enwetachabeghị onwe ha i know that end of the day they will go the same place mana ihe anyị ji ekwu taa bụ na ihe a sị na ọkụkọ na-eti mgbu na egbe buoro nwa ya ọ bụghị ka maka egbe hapụrụ ya nwa ya n'ọwụwa n'onu ya anyị ma ebe ha na-eje all the whole people na-eme destiny not all of them because not all glitter that are gold majority of them we know their destination because the ancestors is calling them back mana ọ bụrụ about ihe ifiliri oh the truth and ị gaghị akwa na-eje na Rome na-eme ka Greek Greek Greece ije na Rome make a Romans ihe nna gị mere wụ about extraction purification and unification so everything ọ bụla ị na-eme about your ancestors abụrụ about purifying the mind they will never accept it it will never be accepted never not today not tomorrow because before bonding you must separate that is why ị gaa n'ime ahịa ndị Igbo n'ime ahịa ndị Igbo ndị mmadụ chobere ahịa na tebụl kedu ihe ịma ịchọrọ ahịa na tebụl ọhịa na-akpa echiche ọ sị gị akọ ịkọta ihe uche eche ya ịbịazie ihe ya echiche echiche abịazie separate ya separate echiche ahụ meaning separation that is why if you separate it you exchange it with money that is value ọ ihe na-eme that's why igbo na-eme iji ịkọ ugbo n'ọrụ ị ga-afụ na ndị igbo na-akọ ubi mkpumkpu mkpumkpu mkpumkpu ọ dị sebe echiche aha ka a na-echekwa ya mkpumkpu aha na-akọwa icho ihe aha a na-echo echo all separation you must separate before you eat you must watch it before you eat that is why ị na-emebata ha na begị nna gị asị gị jee kwụọ aka before irie nri you must clean it before you eat so is everything is everything the se ka ọ dị na mmụọ ka ọ dị n'ife ọnwụ na ị ga-asa ihe mmiri before irie ya ọkwa ya then ifeyi na mmụọ gị nna nna gị ga-eri ihe ruru unu do so? they are like food so more like food chukwu gị like food so ọ bụrụ na ọ bụ ya omume what they eat is your character the food they eat is your character so ọ bụrụ na your character adịrọ mma then you are giving them poison to eat they will come after you because ị na-enye ha nri adịrọ mma that is why the land oh, oh the land na so you can be a human being but you become a wanderer iwere ọkụkọ na-akpagharị na-achọgharị ring ring adịrọ naanị ọkụkọ <laughs> ring dị ndozi ọdịnala na omenala Igbo ebe a ka dị ring dị kama na ihe m bụ na ịmagụnụ ana m agwa ndị mmadụ ihe oge ọbụla mekaniki enwe mekaniki nsogbu adịrọ mana enwere different onye ha bụrụ problem onye ọbụla chọrọ ịma ihe ga-ama ihe ọ bụrụ because of na enweziri ndị na-eme omenala n'ụdị nke ha ma ụdị nke ọzọ because of that isi na ichu ichuzuo mba enwere ndị na ahụ kristian ma ha eje bụ ụka bifo enwere ndị si na ahụ kristian ha eje ha bụ ụka bifo ha tụbụ ụkwụ n'ụlọ ụka mana ha bụ kristian so ọ bụghị because of na enwere ndị si na ha na-eme ihe dị na emere ọ bụrụ ya bụ the problem if you are serious you will find the better one excuse abụrụ excuse bụ nonsense ihe ọ bụla onye na-eme na n'ụwa nwere ike ọ na-eme ya na o fili na ezigbo ihe ndị na-eje ụka fil na-ezigbo ihe ka ha na-eme ndị ọbụla na-eme nke ha na-eme fil na-ezigbo ihe ka ha na-eme mana ọ bụzi onye mazi ụma garazie ihe a na-emebe ihe ọzọ ka ha bụzi problem ya mana enwere ndị na na-eme na-ama ha ama ndị ahụ njọ ha dị mgbaghara bikos ha na-eme na amara ama mana ọzụkwa onye ma ụma kpachara anya wee na-eme ndị wayo nke ahụ bụ na n'ala Igbo nwanne enweghị ekwe mma adụrụ gị isi na onweghị onye ọbụla kọmiti kraịm n'ala Igbo ga-ada ebe go fri nobody because the land is old igbo land is old otu igbo land otu is otu that is why the place is gagha agha yes ọ bụrụ by surprise why o ji wedọ n'aka ndị califet ke ihe igbo land na-eme n'aka ndị califet why ọ bụrụ joke asị m zie eze ozi eji mi asị m bute ebute asị m ya mba n'ọbụ ọ bụ igbu ajidanda o nwere surprise dị there mmadụ ejizibuzi na onwe there is nothing your eh, life is cause and effect is dualism life is about dualism ịda dị nọ n'igwe onye na n'ọkụ mmụọ hapụ ihe pọgatịrị ya ịda na ọ na-eji ojii ọ na-acha ọcha ịda na ọ dị good ọ dị bad so ọkụkọ nwa ahụrụ na-achụ ọsọ ị na-agbara igbo ọsọ kedu ihe igbo mere gị na-agbara ya ọsọ there is something wrong ị na-agbara omenala igbo ọsọ kedu ihe onye nwe ihe obu enwe ihe ọ na-akwafu kedu ihe na-agbara ọsọ a ga-egbu gị a ata gị ọsọ gị nwụghara anwụ n'ụwa gị bụ onye izi nwụrụ ihe ọ sọkwara anyị mee as long as na onwe anyị enwetaghị this thing right nwere ebe anyị na-eji because the, for, you can never have a country unless you merit it ọ bụrụ na isi na asị how many people nwere country n'ụwa ma how many of them na-emewe ọfụma ọ dịzi ka ọsụsọ british na america nọ n'ụwa ọwụ oh, ọsọ british na america nọ there is thousands of countries on earth ụnụ agbakwa ọ bụ ọsọ america na china na british o ọ bụ ọsọ america na british na china nọ n'ụwa not only three enwere thousands of country on this earth kedu ebe ha nọ where are they ha nọ ya na but why na ha anaghị eme ọfụma about to have a country bụ the problem or to know where you are going bụ the problem because have a country is signing an agreement with nature nwanne ị nwere ike idisive nọ nso ị nwere ike idisive okechukwu nwere ike deceive ife anyị you can never deceive nature you can never you can never ever deceive nature Robin Peter to PayPal na ndị africa ha zuru ego ha ejedebe na akaụntụ nwa bekee evil <laughs> smartness nego this cleverness o ego na Afrịka ojedebe na bank Western Bank na can imagine this cleverness nna nwere onwe stupidity ka ihe n'ụwa enwere iberibe ka ya ịpara ego na Afrịka ya na Western Bank onye rere nkịta goro enwe and jụọ ya ọsị na ya dị smart ọ bụrụ oge ọnwụọ dị home ya aga dị cheki enye na ụmụibe ọ ga-adịgo <laughs> ọ ga-adịgo ụbọchị ọzọ na mbọsị nta ka anyị tụọ na owere nchi ihe a wụ iberibe in the highest order mana ndị mmadụ chekwa na cleverness ihe awụ onye abụrụ ọnụ na-eme ụta ya awụ kọs ọnwụ ndị abụrụ ọnụ na-eme ụdị omume onye ọbụla na-eme ụta ahụ bụ onye abụrụ ọnụ but people should see it like as onye abụrụ ọnụ ọbụghị normal thing ka mmadụ ga-esi awụrụ president na afrịka o buru the home money jeti na western bank onye abụrụ ọnụ na-emere atịn onye ahụ anwụọ the money because ya ije ebe ahụ sị gị sign ya secret secret secret signature not only you ga-ewere dị ego ịpụ ebe ahụ etinyere gị poison rie nwụọ ka onye ga-ewepụta the money onye ga-ewepụta ndị ego ụmụ ibe ka anyị soro n'ihe a na-eme ka anyị soro ka anyị baa na lig je gbaa bọọlụ apụrụ ndị a apụrụ telivishọn ndị foreign telivishọn a apụrụ foreign influencer anyị ga-enwe our own way of life our own religion we can do that I dị capable of everything culture government I dị capable of everything why must we depend on them UN bịa nyere anyị aka Europe bịa nyere anyị aka Africa bịa nyere anyị aka na dịtịnị mba tụrọ mma ka ọ dịbakwa na ụmụ ibe